agwa m unu bere sọsọ m unu chegharịrị unu niile ga-anwụ otu ha si nwụ nna m ukwu biko hapụkwuo ya n'afọ a ka m gwuo ala gburugburu ụkwụ ya wụnye ya nri ala o nwere ike ọmịa mkpụrụ n'afọ ọzọ ma ọ bụrụ na ọ mee. ị nweziri ike igbuda ya last chance give me one last chance ọ bụrụ na o chegharịghị gị ọ bụrụ na mụnwa echegharịghị egwu ekweghị m complete eyo. ego ekweghị m kwuhuru ihe họrọ nsị dị nwenu nyekwuo m obere oge nye m one more year amaghị m one year ahụ bụ taa bụ ọ na-agwụ na ọ bụrụzi a na-eme amịta aga mkpọrọ ị nwere ike egbufu m mana egwu ekweghị m kwuo nke họrọ maka na ọ na-atụ egwu o nweghị onye n'ime anyị mara ma bụ today bụ last day of the last year otito dịrị Jesu anyị ga nọ n'ụka nke ịtọ n'oge lent lent a na-ekwu maka nchegharị maka ọpịpịa maka ekpere ọpịpịa anyị na-eme bụ ihe ya bara onye ọzọ uru ibelata oke ọchịchọ anyị ka anyị wee nyere nwanne anyị aka ekpere ọpịpịa na inyere ndị ọzọ aka ọnọdụ ọbụla anyị nọ na ya na Chukwu anaghị achọ ka anyị laa n'iyi ihe ọ na-achọ bụ ka anyị nwee ndụ Chineke achọghị onwe onye njọ kama ọ chọrọ ka uche gharịa dịba ndụ anyị na-ekele Chukwu maka ohere ọ na-enye anyị okwuye na-amịtakwa mkpụrụ na ndụ anyị mana eleghị anya na ọ bụghị na ndụ ọha niile bụ ọ na-amịta ya bụ mkpụrụ ana m ekele ndị ụka anyị niile na-ekele fada mgbe anyị na-abata n'ụlọ ụka na-ahụrụ m igwe tukwu n'okpuru melina si ya igwe ị ga-etukwukwome n'ihe echekwara m niile eje ụka gbọsọ m n'ụkwụ adịghị ya sị m nwere ihe o weliri olu ji kwuo ọ na m nụrụ ya sị ka anyị weta n'ihe oriri o ihe m na-eke n'igwe ha bụ na mgbe m bịara pastoral visit n'ugbene na-akọwa ofu n'ime mkpụrụ a na-ene anya na okwu nke chukwu ga na-amịta n'etiti anyị bụ na ọtụtụ ịkpa oke ndị be anyị na-akpa na-asị na ụfọdụ bụ ohu na ndị ọzọ bụ nwa amụ na onye na-eje ụka etochighị ịkpa ya ndị bishọp niile n'ụka katọlik n'ala igbo nwere akwụkwọ ha wefụtara last week na-akọwa maka nke na-asị n'etiti ndị ụka not only ndị ụka mata onye ọbụla bụ onye chukwu kere eke mmadụ akpọle nwanne ya uhu na anyị lebụ ụmụ nke chukwu igwe wee nọrọ na that pastoral visit sịm bishọp na onye ka na-eme ohu na enwe amụ na ugbele ga-abụ m onye chọrọ maka na ya eme emume eji kpochefu ya n'ebe nke ọtụtụ ndị igwe na-eme n'obodo dị iche iche ha na ndị ọha 31st January 31st eh, December last year ka ndị na mere nke ha two years ago ndị Nsụka mere nke ha ọ bụrụ ihe a bụ ụdịrị mkpụrụ a na-ene anya n'okwu nke chukwu na-amịta n'etiti anyị kedu mgbanwe kedu ihe ndị mmadụ ji ahụma ha mara na ndị na-anụ okwu nke chukwu nọ n'ogbene fruit kedu mkpụrụ ana ya bụ mkpụrụ na-enye obi aṅụrị ya bụ mkpụrụ abụghị sọsọ maka anyị na ọ bụ maka ndị ọzọ allow me time chukwu na-enye anyị ohere mana ohere a o onye n'ime anyị mara mgbe nke ị na-ejedebe maka na ụfọdụ na nke ha na-ejedebe n'ihe ike ọ bụghị maka na ndụ ha ka nke ndị ọzọ njọ o nwere ndị bịarịbịa akọnụ jeso na o nwere ndị galili Pilet gburu ebe ha na-achụ àjà na tempụl gwọkọ ọbara ha na ọbara eje ha na-achụ onye mara ihe ha jiri ji akọnụ ya jesu Pilate was a very brutal ruler Pilate kpakọtara ike na Palestine the emperor had to call him Caesar had to recall him back to Rome AD 36 o meketa ihe arịta nke eziri nke a ga-ezighị genda ọ na-aba sị ha jee nakọtagharị ha na ọha le na-akwụ ụgwọ na shid ha jee nagharị ọha ala ụtụ tee ndị kwụrụ ụgwọ tee ndị ụgwọ si na ha task force in this country once you elect a task, a task force they constitute themselves to an oppressing group tee ndị nche ọ na-aba neighborhood watch sometimes n'ebe anyị ha ememe onwe ha ha ga-akata ndị oshi ihe na-eche nche njọ Pilet kpakọtara ụdịrị ike ahụ onye zijirie ya Palestine si alatagharị arịa ọzọ kedu ihe ndị a merie abịa na Jerusalem oge a na-eri oriri na ndị Juu na-eshi ọtụtụ ebe alata alata achụ aja. and sometimes na ọ bụ n'oge a ihe na-eji enwe revolt a na-eji enwe revolushon e, enweta vute ọgba aghara ka a chụpụ ndị ọchịchị rom maka na ndị juu chere na ọ bụ site n'agha mgba na ọgụ ka ga-eji chụpụ ndị rom na palestine ha were just like ọtụtụ ndị igbo kịta ji chee na ọ bụ ọgụba anyị ga-eji nweta onwe anyị na emegbu a na-emegbu anyị na naijiria ọ ya mere n'oge ọbụla ndị juu na-agbakọ maka oriri na jerusalem pilate ezite ndị agha ahụ bịa kwuru chere echere when jesus entered jerusalem triumphantly that passover ọ tara ahụhụ pilate was ready for him so ndị a bịatara na-achụzi àjà pilate suspected na ha ji eme revolution dakpo ha n'ime temple and killed all of them agbata bịa kọmanụ jesu mebi na ihe eji kọnụ ya bụ ka o nwee mee nke okwuteri ma heja command pilot na ha agwa gị na this man bịara imego overthrow ọ ka ọ sịzie ndị juu oke ebe ọ dị otu a ka anyị mee na ọganaghị jee jegide ọgụ of course ndị juu na-emega ndị igbo anyị ndị be anyị ụfọdụ ndị na-eche na ihe ọbụla na-eme mmadụ na ọ bụ ihe o mere na akpata ọ gabụ gị metere ọ gabụ ndị gị na nna gị metere unu mara na ihe ụfọdụ na-agwa unu na na-eme cleansing cleaning cleansing the family root onye mere baptizim jesu gbapụtara na njọ adam na njọ niile o ji aka ya metere onwe ya na njọ niile nna nna ya ha metere ọ bụrụzi onye e kere ọhụụ ọ nakata ofu ndị amụma asị bịa sị unu na unu ga-eweta ego ka e wee gbapụta unu wee sachama your family root maka na ihe ọbụla na-eme gị bụ njọ nna nna nna nna gị ha metere ọ ndị juu ụfọdụ cheko you remember john chapter 9 from verse 1 to 3 o nwere ofu nwoke kpuru isi jesu na ndị ụmụazị ya hụrụ bụ ụmụazị ya jụmara oke nwoke a kpuru isi site na mgbe a mụrụ ya ọ bụ njọ o metere ka ọ bụ njọ nne na nna a metere bụ jiri kpunishi jesu azaa ahịa na ọ bụghị njọ nne na nna metere ma ọ bụ nke o metere na ọ bụ na chukwu chọrọ ka ike ya wee fụta ihe n'ebe onye a nọ o were ọrụ ebube n'isi ya bụ nwa na ihe m ji kọwaa ihe m ya kwu ya bụ Jesu zakwara ndị a kịta unu na-eche na ndị a Pilet gburu na ha ka ndị niile eme njọ onye jekọ Ọnịcha nwee aksidenti asị gị na o nwere ihe o metere onye laba ma o teteghị asị gị na o nwere ihe o metere onye bizinesi ya ga ganaghị aga asị gị na o nwere ihe metere kpatara ya ọ ya abụrịrị ihe o mere maọbụ ihe nna maọbụ nna nna ya just it does not work like that. Not every tragedy is a result of sin. Not every tragedy is a result of sin. Some tragedies are just mysteries that we can't explain. Even though some tragedies are consequences of our sins. O nwere ihe na-eme anyị ọ bụ njọ anyị na-akpata mana ọ bụghị ihe niile na-eme anyị bụ njọ anyị maọbụ njọ onye ọzọ kpatara Isa asịghị ọ bụghị na ndị a ka ndị ọzọ bụrụ ejọ mmadụ maka na abụọma na-agwa anyị na chukwu anaghị emeso anyị omume ka njọ anyị shede maka na ọ bụ onye obi ebere and again ndị ahụ ụlọ nche tawa a na-arụ na esilo ya 18 persons nwụna ha n'ụlọ dakpụrụ ha unu chere nọọ maka na ha ka ndị ọzọ eme njọ no maka na enyeghị ya na ndị juu gnumechie pilet na-arụ tawa tawa bụ ụlọ nche ka anyị were ihe na pilet na ogbene oyerema ụlọ nche na baundri ebe ọ ga-anọ na-ahụ ọ bụrụ na ndị alụso ya ọgụ na-abịa and ebe ụlọ nche tawa ahụ ọ na-arụ the very costly kedu ebe o si nweta ego o jiri ya temple tax ụtọ a na-atụ na temple etochiri ịdị na-eji na-ejere chukwu ozi achụnụ chukwu aja ka Pilate bịara ewere were egnara tawa that tawa da dagbuo ndị lenarị ya ndị juu na-asị ọshị ntọọ gịnị kpatara unu jiri kweri jee soro pilet were ego eweta ezitere n'ụlọ ụka ganarịrị ya ụlọ nche ntọọ ọ bụ ihe kwesịrị unu Jesus said no it was not because of their sins ya bụ anọla mbe nọ na-akakuleti na-ama onye ọzọ ikpe na ihe o ji ata n'ahụhụ bụ maka na ọ bụ onye omenjọ no maka na ọ bụrụ na ọ bụ onye ọbụla n'ime anyị tada ahụhụ ga-enjọ ya aha amaghị m onye n'ime anyị ya kwụ ọtọ ebe a ma ọ bụ nọrọ n'ime ụlọ ụka chukwu anyị dị ebere mana ọ anyị anyị jikwere ihe mere ndị a mụta akọ owu maka na ịma gị nkeji eme gị nke gị bụcha ọja abịa mana nke ka nke nke ka nke bụ ịla n'iyi ebe ebe ọsọkwa ya bụrụ na ndụ gadị 100 plus You will perish forever. Ah, that's the more important thing. maka na oge ụfọdụ ọdụketa ndị ji ihe na ebu ogologo ndụ oge ụfọdụ but jesus is telling is not talking about perishing today not perishing forever mana ohere dịnị gị ichegharị ohere ahụ dịnị gị ichegharị na o nwere ihe ga na-eme na ndụ gị to inyere gị ka ka certain things that happen in your life may be the last effort God is making to dig round you, put some manure so that you bear fruit. Manure, epe. Ọ dị mụrụ n'anya? Epe, epe a na-awụ n'ime ala mba na-akọ ọrụ. Ọ dị ihe ọma? ada egbugba ọ isi in the eyes of any human being manure is dirty and smelly but a tree knows that it is the source of life osisi a na-egwu ya ala n'okpuru ya if you are digging round the tree ọ bụrụ na osisi na-eche echiche na o nwere ike chee na a na-egwu ala ka e wee butuo ana ị nwere ike ị na-egwu ya bụ ala na ị nwere ike imetụta osisi ọkwa eziokwu you may cut some roots while digging around the tree and the tree may be afraid this is the end of the life but it does not know we are just trying to save its life ihe ụfọdụ na-eme na ndụ anyị na-ahụ ụhụ some of the pains that come to you in life, some of the things you are suffering today, some of the dirty things happening around you. O nwere ike ọ ga-abụ eshi, o nwere ike ọ ga-abụ onye nke gị nwụrụ, nwere ike ọ ga-abụ ihe ikwo mere na ọ bụ ya bụ mgbe ndụ gị eshi bịa bụ ihe lara n'iyi. Anything, jiri nwayọọ tupu ị sị na Chukwu agbarapụ gị na o nwekwara ike ọ ga-abụ onunu bụ ọ na-egwu n'okpuru gị awee gị manure ka because some people ị ga-egide akụkọ ndị ụfọdụ onye na-agwa nwere ike ịkọnụgo na mgbe mbụ na ya amaghị chineke na isi ihe ya mmadụ bụ ihe nke ụwa ọ how many cars ya nwere how many women how many men how many this how many houses and he had the command until something happened o nwere ike ọ bụrụ sọ ya nwa nọ mụrụ bụ onye na mgbe ahụ ka a ghọtara n'ụwa abụghị anything and turned back to God mana mgbe ahụ nwa ya nwụrụ bad thing ọnwụ mmadụ bụ ejighi which should not happen n'echiche nke anyị mana ikekwe ọ bụrụzie ihe ahụ bụ ihe eji enye gị manu manu is smelly manu is dirty but it can be the source of life Suffering is not good in itself. Pain is not good in itself. But it can be the manu. Even some saints say that our sins, Njaineme, can be turned into the manu for the growth of our spiritual life. Njaineme nwere ike ịbụrụzi epe. Manu ya were anyị n'ụkwụ ka anyị sitezie na ya mụta akọ anyị ga-eji wee na-ebe ndụ n'ọdịnihu. ihe na-eme gị na ndụ ga-alala gị n'iyi ihe dakwasị gị na ndụ ị na-ebe na-eji ihe a dakwasịrị gị jụgidela ka onwe gị kedu ihe chukwu chọrọ ka m si n'ihe a mụta kedu ihe m nwere ike ịgbanwe na ndụ m maka ihe a mere m as i said ọ bụ eshi ọ bụ ihe gị lara n'iyi o ọ bụ mmadụ nwụnarịrị gị eneghị anya ọ bụrụ na o nwere ezigbo ihe ga-azọ gị ndụ shi na ya mụta o nwere ihe m mụtara n'ihe ọgụgụ nke mbụ nta ma onye kụziri m ya bụ fada polinus mana anyị mụ na ya bụ ya bụ ọga m and ọ na-akọpịa ma anyị bụ na fada anyị kwukwo n'okwuchukwu na anyị na enyota ansa ịnụma ihe onye ọzọ kwuru maọbụ ije gote ha n'akwụkwọ mbụ derie ịkọpịrị bịa gwama ndị ụka ndị ọzọ so bikos na anaghị m anọ mgbe ọ na-ekwu okwuchukwu ọ ga-abọlata ụka oge ụfọdụ njuma ha kedu ihe ị gwara ndị ụka tata ọ kamana m nkọpịra nsa nwere nke ọkọ m today m ji akọpị ya unu m ji nyotere na nke ma ngwa m unu mochiri ihe fada o for 3 4 years ago ma ya ga na-akụzi m ihe otito dịrị Jesu ọ sụrụ m na ọ ajụjụ na ref sị m why did God choose Moses kedu ihe kpatara Chukwu jiri họrọ Moses nchekeme chekeme chekeme apasịdịghị m mana adadịghị m ihe m zara ya bụ na asị m na ọ bụ maka na Chukwu amawo na moses amamarị ga ndị ijipt nọgara maka na o na n'ebe fero mgbe a mụrụ ya na-etọba ya na eminyi ada fero abụta na eminyi kpọrọ ya ọba sue n'ebe fero so na ọmarịga ndị ijipt ji eme omume n'ihe ndị ijipt doro ya anya na ọ bụ onye ahụ mara ala bechukwu ji ezi ma o jee gbapụta ndị nke ya n'aka ndị ijipt egwu ekwedughị esi m na m azata gị maka na eme ọzọ mara inene ikekwe ọ bụghị aba nsa o mana osei na nsa mana nke ọ kụziri m nta kama ụsọ karịa nke m chere bụ nọọsụ na chukwu nere anya hụma ndụ moses hụma na ihe gbasara ọdịmma ndị ọzọ dị ya mkpa andọnụ ga alaiki mba na-emegbu mmadụ na ọhụmara mgbe onye juu na onye ijipt na-alụ ọgụ maka na onye ijipt na-achọ onye juu okwu wee gbajere ya oruru gbuo onye ijipt ahụ libe ọ mara gba oruru a man who does not like oppression ọhụkwama mgbe ndị juu na-abọ na-alụ ọgụ esi okwu o jekwuru ihe na-achọ okwu gịnị bụ ị na-achọchinu nwanne gị he is always a mediator mana nke ahụ tiziri ya na trọbụl ah, ọ bụrụ onwe abụ ikpe ịkọ udo na-evute trọbụl ma anyị ghara tonu n'onwe tụtụtụ na midian mana midian ahụ ka moses nọkwa ma hụma ụmụ agbọghọ na-eje ikute mmiri ndị nche atụrụ na-eje ikute mmiri ndị nche atụrụ na-enye ha nsogbu achụfụ ha na eminyi ha jee ịzụ atọrọ ha aga na-achụfụ ha so moses bịa gbachite n'ihe chụfụ ndị a na-enye ha nsogbu gbanye ha nyere ha aka atọrọ ha aṅụ mmiri ha ekirimiyi lagịrị he had been intervening where people were being oppressed and god said now you go onyinye chukwu nyere gị nwere ihe o ji maka ya nye gị anaghị agbarata n'ọsọ and ị na-eme ọ na-ebutere gị nsogbu sometimes sị ka ya mechite ọnụ na ike na ndị be anyị anaghị anụ ihe na ịgwa m aha nke bụ eziokwu na ịba trọbụl na ya ekwughịta ọzọ anaghị agbalata ha n'ọsọ think of moses one two three times he intervened and then those were the things that showed god he was ready to be an, a redeemer of his people an intercessor and he sent him to pharaoh agbasa ọnụ yọmanụ fada na ọkụziri bishọp ihe ma gị na onwe na ya amụta ihe o onye chukwu nyere gị gbagide mbọ ka ọ na-amịta mkpụrụ oge ụfọdụ ndị ọzọ ya abịa wụrụ mkpụrụ aha ọ bụrụ mkpara a ga-enye gị but you have done your own job and finally A na ha akwado elekshọn na naijiria akwado elekshọn na steeti anyị e emegbome nke lokal gọọmenti datuwa na abụghị elekshọn na ya amawa ihe ọ bụ mana a na-akwado elekshọn a ndị mmadụ na-abịa na-agwa unu i will do this i will do this eh, eh, eh, na-eche ekele ihe onye ji eme jumana nke ume emeri ji egosi na ọ ji eme nke karịrị ya ma enye ya ohere ụfọdụ n'ime unu enweghị kaadị e ji vootu ma ha chọrọ m naijiria drọị chọrọ m ogbe na ajima drọị chọrọ m ụzọ ụwa na drọị ma ịtụkọgo vootu ị na-eme ihe onwego but don't ten to what people tell you they will do or can do no bụ judge what they have been doing ndị na-arụ ụlọ na vileji a ga-amaghị ma enweta ego onye ọmbịazi ahụ sị gị na ya ọ bụ ya jikọ ya edozi ugbe na ajima ego unu piere ya ka oworo m ọzọ n'enugwu mana onye ga-enweghị ọha ya mana mgbe na-ewu eziokwu dọ ọsọ ihe dị na mee na-ekwe eziokwu dị n'ime ihe a o ruzie na unu chọkọ eji ejije kwuchite na unu eziokwu n'enugwu unu so na eji eje n'anya ihe a bụ onye a ọ bụghị mba na-emene mgbe gboo na-ehụ mba na eme enwechana ọ ga-ama onye patara ego anyị nara ya ego were ihu ume maazị Moses was sent because he was always intervening to settle quarrels. So God will watch you. Chukwu ye ene gị anya mara ihe iji onyinye o nyere gị ọrịdị arịnị ya tupu ozuo oge ọrụ ọzọ ije jenie ọzọ zuo oge ya bụ ọrụ agbala ọsọ ịba na nsogbu ya atụla egwu maka na nsogbu aha nwere ike ọ bụ ohere ọ na-enye gị ka ị wee mịta na ya mkpụrụ ịmịta mkpụrụ aha gị enye aha ya otito onye ụmụnne gị nzọpụta lenta anyị nọ n'ime bụkwa ohere ka anyị si na ekpere ịbụ ọnụ na inyere ndị ọzọ aka ka anyị si na jiri aka gwume onwe anyị onunu kpụghe onwe anyị maniu ka anyị wee nwee ike imeta mkpụrụ and then we beg God anyị na-arịọ Chukwu na biko mee ebere nyekwom anyị obere oge mana ka ọ bụrụ na egwu ekweghị anyị sị ya ọ bụrụ na echi ma ya gbanwere gị ya gbufe anyị ka anyị rịọchie ya ike nna biko mekwemere anyị ebere nye anyị obere oge udo dịrị ụnụ